Anatigbuo, anatigbuo, anatigbuo ewo. Anatigbuo ndị oji nsị akụ akụ. Anatigbuo, anatigbuo, anatigbuo ewo. Anatigbuo ndị oji nsị akụ akụ. Ole ole ole himi anya. Akwana hụ na problem, akwana hụ na eshishi. Ọ dị ịgụ ga-atigbuo ndị oji isi akwa akụ. Nekijikwa musi. Nchefuru chi eji m nshi. ọ bụrụ nke ya akụ ya eji m nchinu ị na-ekwe ala tigbuo ndị o ji si akwa akwa ị natụrachala akwụgbo m chanye m inyegide nshi kama ala ga-akụgbo m menugide nshi wepụrụ gị e, e, gị na-agụrụ ala kụgbo ndị eji nsi biko Biko ọpụrụ m isi biko What the